igbo mụrụ nze igbo mụrụ ọzọ ekene m unu ọtụtụ ndị igbo anyị na-ajụgozi ọtụtụ ajụjụ dị iche iche ọ ga-abịa inekọta anyị si ọnwa mgbe eke jụrụ amaghị akpụ ka ọ na agụba jụrụ adịghị nkọ ha na-ajụ kedu ihe uru obu obi bara n'ala igbo <laughs> a sị na ekwuwe okwu siri ike n'obodo achọwa okenye isi kara aka achọwa ihe dị daa n'oji achọwa nnụnụ nwere ọnụ ogologo nwanne m iji wee kọwa okwu a ogbu baru ezigbote uru rie nne nke ukwuu n'ala Igbo anyị a nọ n'ogbu were emekpesị ọtụtụ ihe dị iche iche na-enyere ndị Igbo aka ịbata n'ezinụlọ ọbụla mata burugbuo ezinụlọ ọbụla na-enwe obu ọ bụ na obu ka dike na mbụ ụlọ ma chifo ọkpọkọ ndị nwunye ya kpọkwuo ụmụ ya eje n'ubu mee gịnị wụọ ji maọbụ gọọ ji obu bụ ihe jikọtara mmụọ na mmadụ n'ala Igbo a na-ekwu okwu siri ike n'obodo ma ọ bụ na ngwuru ọ bụ n'ubu ka a na-eje je ka anya bụ okwu ọnụ abata n'ugwu a na-agọ ọjị ma ọ bụ na-ama nzu ma ọ bụ na-ekwu okwu siri ike a na-agbachasị akpụkpọ ụkwụ onye ọbụla kpụ okpu na-ekpupụ maka na okwu a na-ekwu bụ agbata ndụ na agbata ọnwụ agbata ndị a na-afụ anya na ndị anaghị afụ anya ka ha nwee ike ịgba aka ebe na nke bụ eziokwu ịbịa na mbara ezi ọbụla ịbịa na ọbụla nke a na-akpọ vileji o nwere ubu jikọtarụ mkpukpe ohu na ụmụnna niile nọ na mkpukpe ahụ likewise n'obodo ọbụla jụọ ndị okenye ka a gwa gị ebe ubu obodo unu dị ebe a ka a na-eme iwu na-achị obodo ịbịa n'obu jikọtara obodo eze na-achị obodo ohu na-abịakwanụ o nwere ego eji ekwu okwu siri ike ọ na-ekpukpu okpu ya kwasie ihe ọbụla ọkpa n'akpa ka e wee kapie okwu ha ọnụ ụbụbalụ mbara rie nne baa uru na n'ala Igbo n'aka nke ibụa anaghị alụ na n'azụ ụlọ obu na-eche ihu ama tupu ị na-abata be mmadụ ị ga-afụ obu ọ na-adị n'etiti mbara ma ọ bụ na nkọ obu ọbụla arụcharụ n'ala Igbo gbachitọba ya is a warehouse <laughs> ntị adịkwa asị gịnị na obu ọbụla arụcharụ n'ala Igbo dimgbe ụlọ nọ ya ebe ahụ a na-agbachitọ ya na kii wee na mụnwa bụ Maazị UC kwuru na onye hello warehouse a na-agbachi obi agbachi ụdị ọbụla isi wee rụwa ya in this modern age anyị nọ ma chi ọbụla fonu dị mbụ unu gaa gọọ ji maọbụ wụọ ji na ubu ọ na-ehegudo ohe tupu chinachi e, ejie ọ bụgodị na itinyere tinyere ihe bagara uru ebe ahụ dịka akụrụngwa modern teknọlọji a na-akpapụ obi ọ na-eghe ohe mmụọ na-abata n'ubu mmadụ na-abata n'ubu e nwere ike onye ji ekatarụ ebe ọ na-eji ike gwu ya ọ baa n'ubu jeme gị jezu ike mana ịbata n'ubu o nwere akụrụngwa eji were eme gịnị edekọneti obi ka ọ gbaa mma ma taburugbuo akpụkpọ anụ dị iche iche dịka akpụkpọ agụ akpụkpọ ene akpụkpọ enyi na ọtụtụ atịfatị dị iche iche nzu na-adị n'obi edo na-adị n'obi mkpụrụ ọjị na-adị n'obi ose ọjị na-adị n'obi a na-enwe oche dị iche iche ọ na obi ka ị ga-abata efu na tupu echie gị eze maọbụ nze ị ga-enwenetara ihe obi ntị adịkwa <laughs> a sị na ntị anyị adịghị ka ata na onye ga-anụnụ anụgo nke bụ eziokwu biko kaba arụ ka ịtụsa ozi a ka ụmụnna anyị mụta ma tinye n'usu ihe ga-abara ha aka mbụ nwanne gị bụ maazị UC ụmụnne m ndị Igbo ga